ee a sị ka m ohere a kedu onye ọbụla bịara ịnọnyere ndị ofu ama aba n'ụbọchị taa ọ taa ka o mere exactly one year ndị ndị filo n'ọha aka chukwu ga-eji woo Chineke chalenji jiri abalị atụ Chineke chalenji so mana mụnwa mgbe m mmadụ mụnwa nọ ga-atụ chalenji maka na ọ bụrụ mụnwa ọbụrụ mụ ka atụrụ chalenji ebe a ga-agba egbe ọbụrụ ọbụrụ m ka ọ bụ ife gbasaziri m ebe ahụ na m eje na m eje ụka ebe ahụ na-ekpe chineke onye bụ ife gbasara ndị a andị ya ụlọ ụka mụ alụkwanụ ya maka ma na mmadụ ndụ n'ụlọ na nka ọrụ na ụlọ nka m nwere mkpọpụta ka ndị ebe a ga na-efe chineke ụka maka na ama m n'obodo ụmụazị ndị ka anyị etolite etolite na-ebisia ndụ nke anyị na walụ ka ndị ahụ nwee ike isi ebe a woo bido ofufe marụ na n'obodo onye a na-akpọ Chukwu onye agha afọ ha anya mana site n'okwukwe ka anyị ji malụ n'ọdị site n'okwukwe ka anyị ji na-efe site n'okwukwe ka anyị ji wee kwenye na abịcha ndụ anyị n'ụwa na anyị ga nwere ndị ọzọ anyị ga-ebi so ọ wụkwa ka anyị ji wee wuwe ụlọ ụka onye bịara ụlọ ya osi na ọkọ ya gbaa egbe oo megide m ma ọ bụ mebie afa m ọrụ m ka o mere maka na mmiri mara ugo mgbe ha chere ehicha ha chere na ole mmadụ mana afọ ya sị perfect plan of God perfect plan of God ọzọ mgbe Chineke chọrọ ka ọ bụrụ nga fero than end o wee ihe mere oge ahụ o mere obi fero obi fero kpọchie kpọchie ọkpọ sayensị niile chineke nyere ka ọma na these are my people and israelite belongs to god sayensị niile ahụ omere oke fero bịara uche ya ọ nọkọtara sị ha ngwa na-asị elu mun de ye mu nsogbu olu ka bɔ ha na wa minnu bɛ lɔ ɔtɔ olu ka bɔ ha yɛ min yɛrɛ tuba ha tuba ha ifu nsusu aw ka si de kɛ si tɔ ko bu to ye to a nɛn ye u b'u ka nkolo na i ha ko afɛ ɛɛ eh, plan of god ɔsɔ wolo wɔ kɔnɔ sacrifice azụ na chafi enwere ike nkịta akwa enwere ike ndị ọzọ nwere ebe nata ozu ebe a nwere ike karịgo 20 ọtatụ so ife ọ na mere na adam ajụ chere ka nwaanyị o ji mere mgbe o mere ọ tara m ahụ na ahụ na anụ ahụ okwu dị ntu ụmụọchị n'ahụ na n'ime mmụọ obi siri m ike onye gbara mụ agbara ogbe mgbe mba frit ka nna ata azụ na-enwetacha advice dongo mba dongo dongo manata manata nsi onye awọt nwa ejigharị nata ndị ahụ obeji nwa chọrọ ọhụrụ ozugbo ndị nọ n'ọgwụgwụ mmadụ nwụrụ ha so nwa egbe nwa agbazi ọsọ na ndọrọ ndụ nke m ga ndị ahụ nwụrụ na m ike ime mkpọchie ntị mgbe anyị onwe m frit na ebe Japanese na ba family ni na o ko ko so ima mo nsi ike ma na na ahụ mo ni problem go all too much but to God be the glory Ekele m ụlọ, ka a na-alịkpa ụlọ ya ọ na-adaba. Ekele m ụlọ, hinne. Ekele m ụlọ, hinne. ọwụrụ nsọsọ encouragement unu ya bụ today ka o afọ ma akwụsịkwanụ ma akwụsịkwanụ mgbe m ji eme akwụsị akwụsị ifo ma mgbe ji eme maka nna ha mgbe ji eme mgbe ji eme ụmụ n'ime ụmụ ebe ni sisi agbachara ebe ọkwụ na afụ ife ọkwụ ebe nere nke a mgbe ma na afọ achape ma groto lot of things dị iche iche ka na-eme ndị a mana ebe ndị ọzọ I cannot stop it Amen. And for information, mmadụ akwana emere ya mmadụ, mmadụ emere ka ndị mmadụ wee praise him. But all I do is for the glory of God. And so I'm telling you, I'll point you to the ozi na-enye m ibe m ji ege dị ozi. So mụ nwetụ mmadụ egwu, mụ mistake ka m na-eme. Maka akwụkwọ nsọ ji ekpe ekpere sị mụ atụkwala mmadụ egwu na sọsọ egwu m na-enwe ewe bụ onye anọ n'ibe. I'm not talking about ibe. ala you. chukwu ebube chukwu